Ịbụ onye nlekọta kedu ọrụ m dịka onye nlekọta? Ọrụ gị dịka onye nlekọta ga-agụnye ime ọtụtụ ihe dịka ịbụ onye na-akwado ahụike, ijikwa na ịhazi ọgwụ, inye aka na nlekọta kwa ụbọchị dịka idebe ịdị ọcha ya na iyi uwe, na inye nkwado mmetụta uche maka onye ị na-elekọta. Ọrụ a ga-agbanwe ka oge na-aga. Ka ọrịa ahụ na-aga n'ihu, ndị nwere ọrịa Parkinson ga-achọ enyemaka karịa na ihe omume kwa ụbọchị. Inwe nghọta nke ọma banyere ọrịa Parkinson na mgbaama ya na-akwadebe onye nlekọta ilekọta onye nwere ọrịa Parkinson nke ọma. Kedu maka mkpa m? Otu n'ime ihe ịma aka kachasị ndị nlekọta na-eche ihu bụ imezi mkpa nke onwe ha megide nke onye ha na-elekọta. Iwepụta oge maka onwe gị pụọ n'ọrụ nlekọta, ịnọgide na-enwe mmekọrịta ọha na eze ndị ọzọ, na ịrịọ maka enyemaka mgbe ọ dị mkpa iji nyere gị aka ịnagide ibu ọrụ na nrụgide gị. Ọ bụ Parkinson's Africa na IPDGC Africa wetara gị ozi a. Maka ozi ndị ọzọ, biko gaa na www.parkinsonsafrica.com.